onye isi ụka katọlik bụ Pope Francis bụzi onye na-ekwuwapụta na-agwazi ndị ụka katọlik niile na ndị obodo ndị ọzọ dị iche iche n'ụwa niile gbara gburugburu wee na-asị ha na akwamiko nke nwoke na nwoke ma ọ bụkwa na akwamiko nwaanyị na nwaanyị bụ njọ ka ọ bụ mana ọ bụghị arụ o were na-asị na ihe niile gbasara iwu nke etiri eji wee na-ahụta ndị na-akwasa onwe ha iko dịka nwoke na nwoke ma ọ bụkwanụ nwaanyị na nwaanyị dịka ndị na-eme arụ na ya bụ ihe bụ nke ekwesịghị ekwesị ya bụ onyeisi ụka katọlik bụ Pope Francis bụ onye anyị ma na ọ gbara afọ iri asatọ na isii bụ onye nke anọzi n'ụbọchị Tuzdee bụ jenụwarị 24 2023 wee na-agba ajụjụ ọnụ o wee na-asị na ya bụ ihe nke ọ na-ekwu gbadoro ụkwụ na Chineke hụrụ ụmụ ya niile n'anya dịka ha siri wee dị o wee na akpọkụzi ndị bishọp nke ụka katọlik niile ka ha kwado ya bụ iwu nke gosi na ndị na-akwasa onwe ha iko dịka nwoke na nwoke maọbụkwanụ nwaanyị na nwaanyị bụ ndị nke a ga-anabata n'ime ụka katọlik ọ wee na-asị na mmadụ ịkwasa nwoke ibe ya iko ma ọ mmadụ ịkwasa nwaanyị ibe ya iko na ọ bụghị arụ ka ọ bụ o wee na-agwazi ndị bishọp nke ụka katọlik niile n'ụwa niile gbara gburugburu ka ha kwado ya bụ iwu nke ha ga-eji were gosi ndị na-akwasa onwe ha iko nwoke nwoke maọbụkwara nwaanyị nwaanyị na ha ka bụ ndị a na-anabata n'ụka na-agwazi ndị mmadụ niile ka ha gara ị etinyezi ọgbachi uhie n'ihe niile gbasara ndị dị otu nwa o na-asị na ihe niile gbasara ya bụ ndụ nke akwamiko nwoke na nwoke ma ọ bụkwanụ akwamiko nwaanyị na nwaanyị bụ naanị njọ ka ọ bụ mana ọ bụghị arụ ya bụ ihe bụ nke ọ na-akọwazi na-asị na ya bụ ndụ akwamiko nwoke na nwoke ma ọ bụkwanụ nke nwaanyị na nwaanyị bụ ihe gbadoro ụkwụ na omenala ndị na ọ bụ ụdị ndị si ebi ndụ ha ka ọ bụ na ọ bụrụ na ụfọdụ ndị anabata ya na omenala ha na nwoke ga na-akwasa nwoke ibe ya iko ma na nwaanyị ga na-akwasa nwaanyị ibe ya iko na ekwesịrị ịhapụrụ ndị ahụ ka ha si ebi ndụ ha na ọ omenala ha ka ha na-eme o na-agwazi ndị bishọp nke ụka katọlik niile ka ha nwee ike were kwanyere onye ọbụla ugwu dịka omume onye siri dị ọ na-agwa ndị bishọp nke ụka katọlik niile ka ha jiri obi umeala wee kwazie ịhụnanya dịka chineke si wee nwee maka onye ọbụla were na-anabata ma ndị na-akwasa onwe ha iko nke nwoke na nwoke ma ọ bụkwanụ iko nke nwaanyị na nwaanyị n'ime ụka katọlik pope francis bụ onye na-akọwapụta na-asị na ndị united nations bụ ndị nke kpọgoro oku ugboro ugboro ka eweta iwu gbasara onye ọbụla na-akwasa nwoke ibe ya iko ma ọ onye ọbụla na-akwasa nwaanyị ibe ya iko ka eweta ya bụ iwu n'isi njedebe o wee na-asị na ihe nụnwa bụ iweta ọgba aghara na ịdịrị ndụ onye chọrọ ibi ma ọ nnwere onwe nke onye ọbụla kwesịrị inwe dịka mmadụ Pope Francis bụzi onye nke ji ọmụmaatụ nke o wetere n'otu akwụkwọ ndị ụka Katọlik nke a na-akpọ Catechism of the Catholic Church were na-asị na ndị na-akwasa onwe ha iko dịka nwoke na nwoke ma ọ bụkwanụ ndị na-akwasa onwe ha iko dịka nwaanyị na nwaanyị bụ ndị ụka Katọlik ga-anabata kwanyekwaziere ha ugwu wee ghara ị na-akpapụ ha akpapụ ma ọ bụkwanụ na-afụta ha dịka ndị mba ọzọ n'ụka katọlik o wee na-asị na onye ọbụla bụ nwa chineke na chineke hụrụ onye ọbụla n'anya dịka onye ọbụla si dị n'ihu ya ọ gara n'ihu wee na-asị na ihe onye ọbụla kwesịrị ị na-ayọ chineke bụ ka onye aka n'ịgba mbọ were hụ nkwanye ugwu nke ruru onye ọbụla ya bụ Pope Francis kwuwapụtara ihe nụnwa site na ụlọ obibi ebe nke ọ nọ n'ime ya na ụlọ nleta dị na obodo Vatican na Italy ka ọ nọ were na-akọwapụta ihe ndị anụnwa